Akwụkwọ akụkọ nsọ maka ụmụntakịrị na-egosi mgbe Chineke kere ihe niile. Onye odeakwụkwọ bụ Edward Hughes mana onye ọgụgụ ya bụ mariano Sinachi. Kpọtụrụ anyị site na adreesị ozi a bụ www.bibleforchildren.org Onye kere anyị? Akwụkwọ Nsọ Chineke gwara anyị otu mmadụ siri bido. Oge gara aga, Chineke kere mmadụ mbụ wee nye ya aha Adam. Chineke kepụtara Adam n'aja ala. Mgbe Chineke kụnyere ume ya n'ime Adam, ọ bụrụ mmadụ dị ndụ. Ọ hụrụ onwe ya n'ime ebe ọkụkụ ihe nke aha ya bụ Tupu Chineke kee Adam, o kere ụwa niile ma chọkwaa ya mma nke ukwuu. N'otu ụzọ ụzọụkwụ ahụ, Chineke kere elu ugwu, eluigwe, akwụkwọ osisi nwere isi ọma na ogologo ukwu osisi, ụmụ anụ ufe niile nwere nku na ndị na-eme mkpọtụ ma ha na-efegharị, ụmụ nnukwu azụ mmiri na ndị nke na-arị arị n'ezie Chineke kere ihe niile kere eke mgbe mbụ tupu Chineke kee ihe ọbụla naanị Chineke dị mmadụ ọbụla obodo ọbụla na ihe ọbụla adịghị ọ dịghị ihe dịnụ ihe adịghị ọchịchịrị adịghị elu na ala adịghị echi gara aga adịghị echi na-abịa abịa adịghị naanị Chineke onye na-enweghị mbido Chineke wee bido kee ihe niile n'isi mbido ụwa Chineke kere eluigwe na ụwa elu ụwa sara mbara nke ukwuu ka ọ dịghị ọnụ ọchịchịrị gara ebe niile nke dị omimi mgbe ahụ Chineke wee kwuo sị ka enwee ihe ihe wee dị Chineke wee kpọọ ihe ụbọchị, ọchịchịrị bụ abalị, chi ụbọchị nke mbụ. Ụbọchị nke abụọ, Chineke wee chịkọta ụdụ mmiri niile dị n'okpuru eluigwe ọnụ. Ụbọchị nke atọ, Chineke wee kpebie okwu si ka e nwee okporo ala, o wee dị ka Chineke si wee kwuo. Chineke nyekwara iwu sị ka ahịhịa, akwụkwọ osisi na ukwu osisi niile pụta, ihe ndị ahụ niile wee pụta ka Chineke siri kwuo. Abalị na chi ebido wee dị ụbọchị nke atọ. Chineke wee keekwa anwụ, ọnwa nakwa kpakpando niile nke niile nke mmadụ ọbụla agaghị agụtanwu ọnụ. Chiọbụbọ wee dị ụbọchị nke anọ ụmụ anụmanụ azụ mmiri na ụmụ anụ ufe niile bụ ihe ọzọ Chineke kekwara ụbọchị nke ise Chineke kere nnukwu azụ dịka mma agha ụmụ obere azụ ndị ọzọ ụmụ anụmanụ niile ka ha wee biri juo n'ime mmiri nakwa ndị anụ ufe niile ka ha jụọ elu ala, ime mmiri n'elu, abalị, ụbọrọchi, chọbụbọ wee dị ụbọchị nke isi. Mgbe nke a gachara, Chineke wee kwuo ọzọ sị, ka okporo ala wepụta ihe ekere eke niile dị ndụ, ụdị ụmụ anụmanụ ọbụla nke na-agba agba nakwa nke na-arị wee dị. E nwekwara nnukwu ele niile dịka elefantị nakwa beavers, ụmụ anụ ọhịa ndị ọzọ dịka mọnki, anụ mmiri dịka krokodil ụmụ anụ ele ala dịka wiguwom chipmọnk, jirafụ nakwa pusikat Chineke kere ụmụ anụmanụ niile otu ụbọchị ahụ. chọọ ọbụbọ dịkwa ụbọchị nke isii. N'ụbọchị nke isi a, Chineke kere ihe pụrụ iche. Ihe niile dịrị n'ụdị dị mma maka mmadụ. E nwere ihe oriri na ala akụmakụ nakwa ụmụ anụmanụ dị iche iche na ha na-enyere mmadụ aka. Chineke wee sị, "Ka anyị kee mmadụ n'ụdị onyinye onye anyị ka mmadụ bụrụ onye nlekọta nakwa nchịkọta ihe niile ekere eke dị n'ụwa Chineke wee kee mmadụ n'ụdị oyiyi onwe ya ka Chineke jiri kee mmadụ. Chineke gwara Adam si ya, rie ihe ọbụla ị chọrọ n'ime ala ọkụkọ ihe ọma mana erikwala nke ọbụla mịpụtara na mkpụrụ osisi nke okwu osisi ezigbo na amamihe ụbọchị ọbụla iriri mkpụrụ osisi a ị ga-anwụ Chineke kechaa ihe niile wee kwuo sị, “Ọ dịghị mma ka nwoke a nọrọ naanị ya, aga m ekere ya onye enyemaka.” Chineke kpọtara ụmụ anụ ufe niile na anụ ana, kpọtara ha Adam ka onye ha aha. Adam wee nye ụmụ anụmanụ niile aha. Ọ ga-abụrịrị onye nwere nnukwu amamihe o jiri wee onye ụmụ anụmanụ aha. Mana ọ ọbịa n'ime ụmụ anụmanụ ndị a, adịghị nke nwere ike ịbụ onye enyemaka Adam. Chineke wee mee Adam ada nnukwu ụra dị omimi. Chineke wee were otu akụkụ ahụ Adam wee kee nwanyị Mmadụ nwanyị a Chineke kere bụ ezigbo onye kwesịrị ịbụ onye enyemaka Adam. Chineke kechara ihe a niile n'ụbọchị nke isii. Chineke wee gọzie ụbọchị nke asaa wee mekwa ya ụbọchị nke ezumike. N'ime ala ọkụkụ ihe bụ idem, Adam na nwanyị ya nwere nnukwu ọrụ irubere Chineke isi. Chineke wee bụrụ chi ha, onye na-enye ha ihe dị iche iche maka ezigbo enyi ha. Oge mgbe Chineke kere ihe niile, akụkọ nke a wepụtara okwu Chineke bụ akwụkwọ nsọ dị n'ime akwụkwọ Jenesis otu ruo na abụọ. Ọgụgụ na ịtụle okwu Chineke na-enye ihe. abụọma ọma otu narị na iri itoolu ruo na otu narị na iri atọ. Chineke mara ya eme n'ihe ọjọọ dị iche iche nke ọ kpọrọ mmehie. Ụgwọ ọrụ mmehie bụ ọnwụ. Chineke hụrụ anyị n'anya nke ukwuu, ya mere o ji zite nwa ya nwoke bụ Jizọs ka ọ nwụọ n'elu obe ma kwụọ ụgwọ mmehie anyị. Jizọs siri n'ọnwụ bilie ma laghachikwa n'eluigwe, mgbe Chineke Nna gbaghara anyị mmehie anyị niile. Ọ bụrụ na ị chọrọ isi n'ime mmehie gị pụta, gwa Chineke okwu a. Ezigbo Chineke, ekwetere m na Jizọs bụ nwa gị nwụrụ ọnwụ n'ihi m, wee sikwa n'ọnwụ bilie wee dị ndụ ọzọ. Biko, bata n'ime ndụ m ma gbaghara m mmehie m, ka m were nwee ike ndụ ọhụrụ n'ime m ugbu a, ma binyere gị ebibi. Nyere m aka ka m bie ndụ m n'ime gị, makwa na gị ka nwa. Amen. ozioma Jọn Isi nke atọ amaokwu isoro iri na ise